Jagab Abik. Let's continue, guys. Sorry, I knew uh, the alarm. The alarm went off. So, but they are resetting it now they are resetting now. Don't worry about it. It's all gonna happen because they're trying to reset the the alarm, so it will keep going off until they finish all the fire alarm. So now, let's continue, guys. Like I said, anytime in battle life, try and help me and share the program because they're very important. I was running program now. Onyobodo came here and commented this thing. onye obodo we know you have been paid and we know the level of conspiracy ebuka obi kwuru ekwu we are not new in this conspiracy but my brother i would like you to bring it on because matayas gara nke ya lụọ ya you understand what i mean matayas gara nke ya he did not go to court matayas gara nke ya pleadie agbaghara ya ka ugbula eh ifati hụ na ego rice ga ahụ ego rice ana ị ga-espendi gide ya ego rice ana eh, ị ga-espendi gide ya na court of law eh, drag charge to court and make sure you have facts to make sure let me be let me repeat myself again anything that has to do with police that has to do with court, that has to do with authority, Ebuka Obi cannot tell us or tell the team that are handling it to stop. You can see that Zion na or lawyer, teams of lawyers. So you gị ihe awụ achọghị m ka life gị mess messed up. Tomorrow now ọkwa ndị Igbo ga-achị. The reason why m ji emego video awụ ka save okwa ya share nọ so nobody will say they did not hear it. don't accuse her now imere here i hope you have your facts the dog akpọghị in the court of law You be able to prove it zion akwa anụ na tata let me repeat it again ebuka obi cannot tell those team of people that handle anything that has to do with police authority to stop he has no power over them they are the one that function themselves They are the one that support themselves. They are the one that does everything on their own. The reason why I'm telling you this is that Ashi Okwa Yuri Anahiri Wamboro. If comment make on my live video, you know, I was not reading comments. But how after the comments, how after the video, somebody, I think somebody tagged somebody in Ghana. I'm warning you, guys sharp ọnụ video a save one video. in case the day George ga-akpụta ya sị na taa agwọ na ọkwala m gị if you know that you are not sure about what you're about to say now somebody rere mmadụ aka or somebody bend the ya guys save one video, man, because enwere m ike inwe a lot of videos you will not be able to find this Make na vidio a download it for future reference I don't know, but you are here now watching me. You will not say that you did not watch me. Today's date is Thursday, Friday. Sorry, Thursday, February 8th, 2024. 20, uh, yes, 2024. And the time I'm doing this is Chicago time, 3.40, 3.43 a.m. Chikanabahabo. Don't say I did not warn you. Don't say, mba ebutere de ha weh. I am telling you now, if you know you are not ready eh, to be a sacrificial lamp don get yourself involved in what you cannot be able to get away with. Anakwala m agwala gị. <laughs> Anakwala m agwa gị. Ahịa eyiri eyi anaghị eri nwa mbụrụ. The same ndị Igbo akpa ilushi. Nwaanyị otulu ukwu ga-amata ihe o mere onwe ya mgbe ọsọ suru. ishila <coughs> na ikpechirila m na mgbe akpụrụ enweghị enweghịkwa ihe ị ga-eme I am telling you for now Zion kpechirikwara chere unu mgbe a ga na unu ofu ofu ofu ofu ọwụkwa nke asị gara pụta you will go to court gagide court ike court agbụ gị mgbe ị gbarala moto evita ga-agba flight ọ ga-agba moto ga Abuja you will understand that the test of Nigeria adịghị easy I'm warning you. Bere go. <laughs> The reason why I'm doing this video is for you to understand that many things will go down. It's not a threat. It's fact and reality. Let me continue to listen to your lies. Good. I need to finish this your video before maybe the deceiving people so that somebody in nature adoration no need of going to adoration again You never say zion no fi ya now one of the biggest problems problem ebuka obi nwere mm-hmm. bụ na ndị niile nọ n'ebuka obi okirikiri asapoto as ha rụcha ọrụ ha niile ha na-arụ most of them ekporo ya onye a because most of them can be very loyal to mpaka a na-agwa mpaka na-enye mpaka evidence let me tell you Mbaka me mpaka mepee ọnụ a liar You a blatant liar. You know nothing. You are just a tout ranting. Neku social media rubbish. You are just ranting. Why would Mbaka interested in what is happening in Zion? Why eh, Ebuko be on our on our on our chairman here name in adoration? why would Mbaka be paying attention what information they are bringing to him? Or ya nweke JB na Zion. Why must he be his concern? Why must he worried about what is going on there? If he's not jealous, if he's not envy. On na-aga Zion. Why are you guys implicating on yourselves? If Mbaka claimed to be blessed as he claimed, why is he worried about ihe nwa ya ebuka ebuka according to una una show ebuka is nobody why are you worried about ihe nobody is doing did you hear yourself you can see you are sounding so stupid you're not sounding like somebody nwere common sense ọkwa gị kwuru na-apụta ndị zion abịa maga ọkwa mmaga o ihe m na-agwa gị are you ready to face the law ka m nyekwa gị another example people kwuru ihe ha amaghị ebe ha nọ e nwere this actress ka eze aha ya nke a lụzuru em emonge alụpụtara na ọ na-akpọje ndị mmadụ shuga dadi dagia nọ 6 years in prison now ihe mkpa gị ihe awụ maka tumoro unu achịkwala ka abịa mee peace na ọgwụ onye igbo na onye igbo agwakwala m gị ya don't say i did not warn you mmiri anyị na-achọ igwu karịrị gị being honest enwere ike jọji ga-ekpe gị ikpe wee zayonet enwekwa ebe ndị zayon anọ they are everywhere iri too small enwere ike lọya na-edefend gị wee zayonet ọ gaghị ga agwa gị na ọwụ onye zayon I am being honest with you zere onwe gị zere onwe gị ashị washirishiri ọkụkọshi ihe ya ji eme olu n'olu ewe sorry ma ụwa n'olu ya owushi egbe ji ya ọ ga ha ya aka ana m agwala gị na you no one here this ndị agbụrụ lifestyle a na-eme gị n'ishi kpakakpakakpakakpakaka ya na-ada gị n'ishi because iweta out Oshi, only a good friend will tell you that your mouth stink. Imega arrest will just an easy thing. anakwabakwa gị o be warned gọọmenti idere ya rụkwa ka idere ede don't push your limit ịgwachi e na m agwala gị Ebuka Obi has no control of anything that has to do with the court of law when they will take up your case ị ga-ekweta na Zion nwere mmadụ you are looking for their trouble akpụ na na-eme na na-eji unu unu amena na-eji unu enwere ilulu ndị igbo eji akpachi enwekwa onye ọnwụ sọ nga ya enweghị onye ọnwụ sọ nga ya mebe ị ga-anụ ya n'olu were enweghị onye ọnwụ anaghị abịara ube ya enweghị onye that death is inevitable everybody will test it. anaghị eji ego astọpụ ya anaghị eji wet astọpụ ya both pour and the rich we visit ala ekpere ha na mkpa sa achịkpala ọwụ onye igbo aga eme gị arrest achịkpala na-enweghị nọọ ka onye kwuru ekwuru na gịnị every sin nwere consequences o oh. is written in the Bible and we believe in the Bible According to you, you don't believe in the Bible, you don't believe in Omenala. You are dealing with people this sophisticated. <laughs> you are still poor. You're a very poor man. And you don't have a career. nyere ya mpọ mọdụ aka ka ọ hapụ ịnwụ na bp ekwuola m gị ya rụkwa the level anyị na ị ga-akpọta onye rụrụ mmadụ aka n'ike nye mmadụ aka n'ike not everything ịhụna ka ị yara ọnụ ka agwụrụ ka a ga-eteki gị lightly enwekwaghị mbaka ga-emere gị mbaka na ọnụ oyi o mbaka agakwa nọrọ nga a ga-akpụsa gị na adịkọtọ nga lọya ga-akpụsa gị na-agba gị kwestion ihe a niile na-akọ iri i dey tell you the truth ịma ndị na-apụta testify against people na public mgbe a ga-eru ikpe etiga gị na chamber desk she na lawyers na-agba gị question you be confused from the day that the day aga na-agba gị question ị ga-anụ like this a na-ajụ gị ajụjụ ihe awụkwa social media rubbish I am warning you <laughs> ndị akwadokwara <laughs> kwadokwara ọfụma ndị <laughs> a ọfụma ọwụkwa na ga-emechi everybody arrest ejiri otu onye jiri mmadụ abụọ na onye ọla kori you be an scapegoat hụ na ndị a na-amaghị na-abịa onye emere kpam ejiri two or three persons na shebe prove ihe ha kwuga na ga-ahụ everywhere ajụ ọkpa ọkpam onye ọla n'azụ na-azụ isi don't be a scapegoat around the ihe m na-emere gị wee bere aga m ama gị ga-aka nke mata ya asị njọ <laughs> I don't dey tell you <laughs> ashịpụla na kwe na agwa gị I achịpụla na m agwa akị ihe m na-agbajikwa gị olu ka eke hapụ idowe olu ote <laughs> I'm warning you ụgwọ nke ị ga-ekwucha you be able to escape let's continue ife a na-arụ na Zion Nigeria ga-agbapụ ibu a okay another thing a na-arụ na Zion ọ ga-eshi ọnụ ga-apụta and achọrọ ka naijiria gbaba igbuo n'elu isi gị datin ara Zion ị ga-ekwu ya and ị na-ekwuga na ebute evidence ọwụwa na onye akọrọ gị onye ka akọrọ gị ọwụkwa ihe a na-ekpe na kọt kọt wee evidence hmm. ịdịkparịdị onye ejikwa ego anakwa eme trọbụl na naijiria jụkwa ese <laughs> a na-ego ọnụ bụ na ife a na-arụ na asa ya onye megide mgbata kwogide okwu mgbaka jidebere onwe ya lebita enyi mgbaka mara mgbe ịkọta ndị gbata bụrụ ebuka obi ka ọkpọsa na eda meseji mana ọgbara mgbe ọ pụtara fancha ha na mechara fancha ji wee pụọ ya n'ọnụ lizayon wee bunye adịbisa gbara ha maka a na-agwa fanabaka wee pụta ọzọ wee gbafa olokoko onye mkpọrọ aka mana isi na nkewa ya bụrụ nkewa now propaganda ndị zion ji agosikịta bụ na mbaka ahụgo some doctors ogo mhm. to come and testify against it's not propaganda it's fact onwe dịka propaganda nọ ya n'ime is pure fact not even only native doctor like with allegation oga we knew about it many more but many more will fall ụfọdụ ga-anọchi ụfọdụ ga-agachite other people nga if you don't take your time you be number one akwesịrị anyị bịa anyị eji ụjọ bịa ibe maja mmadụ ụjọ ị m na-agwa gị wee eziokwu nobody will trolet rubbish ebubo eburu mmadụ again you have to put an end to some certain stupidity ị mara na ị ga-egbu defendili ihe i kwuru n'ọnụ don't say it e ebe iche na eputago na-akwa ego gị n'ọkụ na ọzi gị nwa wụdị representative of every other person my brother get ready achịkwala na m agwa gị okay and marona was it at first night or first january ebuka eh, eh, obi ejigo eh, nwayọ nwayọ na-agwa ndị na-eso ụzọ na a na-ebu agha na ebe agha ha si abịa ọlọfesọdịn mbakatọn zi na-ebuga agha mbaka ji maka gị nwee fọlat nwekwa mgbe Ebuka Obi kpọrọ mbaka now this guy onye obodo ebere gị na-abara m o you go less o nakpeghị ha fat you go less overnight o you go less overnight nnakwa gị the truth you go less overnight problem anyị na-achọ you go less o <laughs> jụkwa mata ya asị ha afa you go less <laughs> ah, ị ga-achịkwa na ọkwara ị mara na the first day you came to my platform ma na agbago okwu na ị ga-ege ntị you go less <laughs> onye makwa gị dụ ọkwa gị ọdụ anybody wey know you make them tell you ọhịa akwụkwa ihe mmali ahụ ihe akwaghị ichilite ọzọ elu ka ihe ịpali ya mụ elu ana m agwakwa gị ihe ah jizọs onye obodo onye obodo don say i did not warn you hụna kpa iji arịga nta ntere ya gị enwekwu ihe dị worst n'ụwa ndata a napụrụ mmadụ freedom ya na any day the freedom from you your life is finished ririmakwa anụ a tarịwa anụ asa na ahụ shiri n'ishi a ishi ga rere ma ntịrị gị zarawa n'afọ n'afọ zurula onwe gị ike <laughs> I don't tell you don't say I didn't tell you o <laughs> enwekwa ihe ka nọ ebuna big man any day na tori ya freedom ya igbuole even the poor man asị chọrọ rich ka ị chọrọ ka a napụ gị freedom Choose one. Any giri chanapugi freedom. Remain poor and have your freedom. Any any sensible person actually, I want to be poor and take my freedom. Freedom is something nobody wishes to lose. Where you be under dress? where you be under order. E, e, Don't say I didn't warn you. If you don't have money, you cannot deal with people in a Nigerian a case. Hmm. Atakwala mo kwajala giya neze. You're on your own. Oh. You are on your own. Hmm. You're fighting with a multitude that are well connected. Stay clear. Kasha project in happy attacking. These people are out for war and in a, in a normal way, he can a child or go go you for. He time to come around. They are well informed. Majority of them are billionaires, millionaires, ministers, governors, secret followers. You will say, I didn't warn you. Stay clear from sharp object. Oh, save my video. Hmm. He will only the first video. o nwere onye kpọrọ m the first video mere eme ndị a dị rugged unu chere akụ Zion the bad hmm. enwere ndekọ akụ Zion billion times bilion ana m awa ọnụ na gị ana m awa ọnụ na gị I wish you no know ihe ị kwutere n'ọnụ gị will be your problem this 2024 ị na-akpechiri na some certain issues. Pechiri, I will something that will tamper your freedom. Take my works or take it as Ihan Nigeria on Facebook. One day you will sit down, open and reflecting on your brain. By then, or they go too late. Do you know the worst word um hatred no wow had I know? Because there is no other option. And when Ziha game, Gaba there, it's over with. Had I known, Abula the only option that has no reverse. I hate that statement. And I'm like here. I don't they warn you. When I comment I did it, when I comment I did it, I got no water. <laughs> Agbalange, na eriri anụ eji anyị na-eri afọ a na-aza gị, na-aga na arịrị dote gị. na-asụrụ uwe dọtị gị hit na-emere gị mosquito na-akpagbu gị were freedom gị have nwee in peace na ndị a kọmentigota your comment section will also come back to tell you na akpa gwara gị agwa that iwu onye akpari na then go reverse the matter on your case ya <laughs> akwụkwọrọ the only person gara ga-apụta for free again go and mark my works ọ wụghị iji ihe threatening mmadụ pipo na asị ọ na-eji ọtọrịtị threatening gị no you cannot be lying against people na-ebutere people lies and you tell them to keep quiet the highest thing Mbaka ga-eme akwụkwọ ya pụtakwa ya ekwuo ya ee a na-ejizi ọtọrịtị eme ndị mmadụ arise while ọ na-eji ego enyeghụ ya atọmenti people na anatụ ha position nobody go save you ị ga-azata okwu gị na na in front of the judge o oh. hmm. i don't dey tell you i don't dey tell you believe it leave it na you sabi. Hmm. the catholic bishops all of a sudden tọ́ ọ̀nà to the extent to reveal um power the West mpaka na-epe ọnụ.

iwe piola pure liar. Let him back up bring out everything he sent there. ya. iwe pure liar. I know you are just saying this for saying sake. But take like on get that potake. In na bagi kewe jiokun. Ekwela anya gị hụ ekwe gị ekwela anya gị hụ ntị gị ana m agwa gị kewe eziokwu juus gị aka ji onye dat prishin matara ntu a na-alụ Lagos gaa to the diocese of chere madam you self the heartbreak that you cause many of our men in our countries is nothing to talk about what you are now, chineke bụ nne gị Jonathan jonathan ashim nne gị na nna gị ashim amadoha kugbuo nne gị that heartbreak gbuo gị gbuo nne gị whoever that is behind this account ashim ma magbuo gị very soon you will defend ebuka tire because we have every good and make sure you ji who ga-apụta make sure that what you're saying you're coming out with your face ịghọtago ọshọha ewu gị na godo jonathan ashị do on her, magbuo gị and make sure that you are coming out with your face imecha the video ga-ahapụ ya so you be ready to challenge those fights you are looking for ashị ma ọkpa mmiri na na-egbu nwụrụta kugbuo That have break break nne making na those useless people You felt that I have had break, break wogi. Demonic idiot. Do you guys have evidence of the lies you guys told on me? Do you guys have evidence of the lies and the conspiracy you guys told on me? Hold on, let me block this sound here. Do you fucking have every any evidence of the lies you told that Baburunu you guys told on me. You want to come and comment? Hey, eh, eh. oh, give up to get them I will not fire you back. Oh, so unu feel that how many other person unu got to get them happen you must be you must be kama ma enye gị heart attack ị ga-anwụ n'ime ya come on get her okay ama m ha i know them get the fuck out of here fake accounts step in step into were ihu gị bịa na-eme vidio otu onye obodo ji emega ya so when the time comes you'll be able to defend yourself that is what you should do were ihu gị otu onye obodo ji ga that one escape goat very very soon coming close very useless things everywhere ọ ga-eme unu anya get enu ready with facts unu and make sure na Ebuka Obi abịala ka ọgọ ọnụ ga-akọ gwara ya make sure na Ebuka Obi apụtala bịa ka ụgwọ ọnụ and you're applying to ebukobi which is what I did unu boro m oshi kpogide m ụwa then I came back to give it to you guys ka anyị na court ka anyị ga kpewe ya and make sure na ebukobi Obi a reply like ọkọ ụgwọ ọnụ ọ bụghị one thing ka iji reply ya ndị eriri eri people nwere half corner of brain that's how you guys read ndị ala ọchị ndị ole heart attack mede heart attack mm. tatata nke ahụ gbuo nọfik unu nwụọ ụnụ dị ndụ na-eme gịnị pastad ọnọfiu chemene ple ihe atụrụ ndị dịka ndị atụrụ ya kwuru out of the diocese hmm. of Lagos hmm. mee inquiry ka last Mbaka bịa Lagos anyị nidi ime mkpagharị Mbaka ma ihe mere eji sọspendị ya ya Ebukobi has nothing to do with that. Mbaka ma ihe mere mbaka ma ihe mere glory ya ji gwụọ Ask him, he will tell you the truth. Ebukobi has nothing to do with his downfall. Because he was a liar. You are you just deceiving people now to worry Anyway, let me allow you to finish talking because very soon I will go barely here and will start my work. Abano, yeah. jụọ ese jụọ ka why is because of ihe niile ọ na-ekwu ya lies lies so ije ego kwụọ ndị mmadụ geti ọkpụ ka onye dị ka ọ na-afụ onwe mbụrụ onye oshi enyi m ụfụ ọ bụla ime ike mma onye oshi fụrụ m ichebe echiche na onwe ndị akwụrụ ụgwọ na unu adịghịkwa ọcha onwe ndị unu na-akwụ ụgwọ kịtazi ndị nsala kịta bụ ihe na-reconcile gị mbaka with ndị bishọp kịta ka ha fụbazi the real truth na nwebụ ihe gbasara mbaka with ebugo obi in the real sense and with this preaching eme eh, now so any wrong move from ndị zion ọ bụkwa mbaka ya abịara unu even the catholic community na nigeria ya abịara unu ebiko obi ama survive kwa ya <laughs> na-edisivu onwe gị keep deceiving yourself na-ezuzu ezuzu amana that Mbaka is getting into more trouble Mbaka ụdị trouble ọ ga-aba na ya pụtala ya eh? <laughs> ịma na iwe iti iti iwu elecha na gị mara that nothing nothing left na-ezuzu na akpụ catholic that has that 80% are against mpaka 80% of them are against mpaka emjichighi maghị ihe you talk out of your stupidity i wish you the facts ịkara ịma that mpaka nwere big problem within the catholic church nsogbu ebuka obi na ndị na-eso ụzọ ya ka ha gadrọpụbazie apology kịta emekidezie amend akwe na alụ ya jpak ịhụna that stupidity plere ịhụna ịhụna ịhụna ịhụna ya useless prank ahụ i plere ịhụna na onye etila ya ka na ọwụzi ebuka sendịrị gị ịhụna ịhụna ịhụna stupidity gị kọsọrọ ịhụna ihe stupidity gị ka ọ you play expensive game na ọ wụọla that Ebuka Obi dị for na m na-agba gị o enaghị eji ihe eji agba ntị agba n'anya gwara m gị na ọwụ ihe one little brain this fool na-agwa ya ka ọ na-ekwu mana na ọ na Ebuka esi ndụ gwara ka abịa na-eme apology akwa ifugo ya ifuru ya mana ifo ndị katọlik ifo ndị katọlik don't dare don't dare ifo na ọ na-akpọ ndị catholic ndị katọlik has nothing to do with ihe a na-eme now ndị katọlik did against mbaka ha dey open in support of this thing about that is going on now hụ na this idiot na-arịla ndị katọlik n'ime ya you na this is the reason mbaka ji face everything n'ọwụla o metere na this blue app ebe the man e chọrọ ibute christendom war onye chọrọ ime na because gịnị ebuka has taken over ebuka is coming to east ya na agba mgba mbọ niile kọstọpụ ya mpaka kpe na anyị kọsụrụ mara afa na-akọ ebe ihe enweghị klu ka anyị ga-eche ka ndị arụ ọrụ Lazarus Muoka was the former president general Catholic charismatic reviver at the renewal before Okpuru out jee mepee eh, Lost Choosing akwa Lost and even na Lost Choosing enwere any affiliation with Catholic also Sunday Zion ka wee na-eri ndị a na-eri anyị ya bụ ihe na-enwe ndị katọlik iwe mana ha bụrụ ndị na-adaba n'okwu ka ya jọs gwa gị nkịtị till you make one critical wrong move even mgbe Matias Ezeaku narị mbaka Ebuka Obi bụ ihe putu kọl eje nwere ya mbaka bụ kọl Ebuka Obi I did not ask you to fight for me release that young chineke na me <laughs> ịhụna gị na ụwa ga-egbu gị onye obodo ị ga-anwụ na ị ga-atụgide ụwa like this ire ga-aba gị n'afọ ga-anwụ who the heck is mpaka to owebuka mere mpaka owebuka mere mata ya asares <laughs> this guy onye oshi hụna onye a onye a wee jigba agbụrụ agbụrụ oshi ka onye a igwe e ejigbo agbụrụ eji ịma the last time mbaka kwuru ebuka obi okwu ịma the last time mbaka kwụsịrị ipe ikike ọla ebuka obi onye obodo onye obodo I believe you are you are you are eager with the the the next person get feel the heat because uh, the way you're going if you don't withdraw your footsteps ah he get echeta m ị ga-achị if you do not take time liye echi gara unu niile naanị gị ga-eri ya ọ dafe ji gị ihe maka Chineke nna ị nwere phd na ashị onye ga-echa gị na if you know that well i don't know how people will listen to you because you are complete tout iwe agbụrụ complete agbụrụ ka ewu release that young man imagine ana m elisa njuru na-apụta na ha ji voice notes na ha ji chat na mgbakọ kịta ererizie uh, eme mbakọ ife a eme mba ka ife a mba ka a na-amụfụ amụ ihe a na-echekọta abụkụ mmeki ele rog move ebeliv n'ihe ọbụla pụtara nwaanyị na-akọrọ gị maka na ịbụ onye Zion a na-iwe ezigbo onye oshi onye ashịka ewu ugbu a ka m matara na enwe onye na agba gị ihe ị na-ekwu ya just making it out of your imagination onye obodo lakpuo lakpuo lakpuo before ya dịrị gị late pọtechikwanụ mba ashị ogodo ga-eru nwaanyị nga o ibe ya ga-eru nwaanyị o ibe ya maka chi because now I'm believer ihe niile listening to you now to the end of this your video ka m matara that you are just i believe that ihe a wee eziokwu you just voice it out but ihe m na-agwakwa gị gidekwa evidence in case of tomorrow

ndị na-akọ iri a na-akọ iri kasị we expose Mbaka ọ mụnwa kwuru ya kpọọ iwu iri useless ọ mụnwa kwuru ya I will expose Mbaka naanị one thing ka ji m the person shigba oge do not personally oge echi eji m aga m eme Mbaka expose ọ because of person so oge jere ị na-akọ iri akọ iri emjichi gị without iwe ezigbo iti iti ka iwu because maghị ihe ị chọrọ ịnwụchitere all this your full foolish na ọnwụ andị ga-anwụchitere ha data ọnwụ the way I'm looking at things aga m abịa kwanye ọkụ believe ihe m gwara gị today aga m akwanye ọkụ to eh, an extent eh you ị ga-anwụchitere ha dị ọtọ ọmụ sound mbata iri useless enweghị igba uru ga-apụta gị n'ime ịmaghị ihe ahụna m dat naanị ọnụ ka ị na-ekwu eri danwere ashin gị relax ihe niile ị na-ekwukwa mee ka kwashọn iji facts make ya passion iji fat because ahụ na m that another year eru mana for kugbula ka gị jekwa nakpa enwekwa onye igbo ga-agbata ọsọ enyemaka enwekwa ihe dịka lọzewus enwekwa ihe dịka ọnwa nne ka ekpe ya agakpe ekpe ya ekpe ị ga-ekpe ya in the court of law with your ihe na-amarị ọnụ ọkwa ka echee ha ihe niile kwa ihe ihe niile okwu ndị agboro ihe niile okwu okwu ndị agboro ee a na-eche gị ọ mgbe ị pụtara e ihe unu mee muvu ee ngwa okwu ndị agboro we know shishe fadị you no get am nke akwa ka ị na-ahụ Facebook ime vidiyo people are go check gị ahụ comment I <laughs> don't dey tell you dey tell you akwa m nnụnụ agba ama akwa m nnụnụ agba ama ana m agbakwara gị ama rikwa ndụdụ onwe gị hmm. ka personally buru mata anyị nọsi n'isi mgbe na-achị hmm. ya na kee onye mgbake destroy ibe maka ego Peter Obi omena ya Jonathan omena ya ahụ ị na-echefu those ones ee eh, former governor em ndị Enugu steeti and Hakim ichefuru ya na ọ naanị apology but o destroy ala o destroy Hakim oh so he did not remember those ones okay na media team move Zion. Assignment. Bakwano Usubo. Okay. Chobano control damage. Brass one. And when you control damage, you are just a liar. You are just an empty vessel making noise, lying. And we hold the point. You are, I thought you said you're not Everything you told her is ninety nine nine nine point point zero zero nine lies. Onyeka ọchịgịnị madam Ogechi ọchị madam onye obodo is right and you know that but we eh, look at am look at anụ ya ele ele ele picture onye ka na eh, agụụ gari ka ọ nwụrụ taa this morning ele anyị ịdị ọta don't worry very soon na you go use another account tell onye obodo onye dila gị very very soon ịnụ ihe m gwara gị very very soon na you go tell onye obodo with another account who send you message ijiri ihe mere mata ya asị mụrụ ihe na you go use different account tell am ị ga-achịkwa na mgbara gwara gị agwa you go say na me tell you <laughs> ị ga na mgbara gwara gị agwa akarịala m oji abụọ akarịala tere nshi Ogechi akarịala m ntera nteranshi Zion cannot afford me laịlaị ana m eburu ọgụ mmadụ dị nshi lụọ ya lụchaa ya nobody will give me shekem they can't afford me ịghọtago ama m n'iwu iti soon you go reverse to another account tell am she ewu enwere onye dila gị mgbe ị na-amari ọnụ nga na-agwa gị na you go reverse the account to talk am oge na-adịghị anya <laughs> just go and save my videos m today go and reverse um, Asha saga uh, stage stone uh, don't worry whether you think he's standing alone or he's not standing alone make sure the same way Onuji told Matthias eru na abuja none of you pụtara ihe ụnụ nọ ya na-amarị ọnụ na soshal midia <laughs> the same way idiot like you this it aga ahụ when time comes and nke bata ya so what would the first trial the second and the third trial can never be like that before ga-apụta anyway ma ọ dị mma ga-apụta ma ọ na gị aga eshi from mgbe emere mere gị ara remind ya gị go and save my videos today for future reference. For future because you get need here. You will need it. If only on chalk off. I show everybody pechiri. Everybody pechiri. Mande church. Man, man, mande aboro. Pechiri no. But onye bepalapa. Onye apokola for help. I e, e get pechiri. mgbe akwa ọkụkọ pụtara kwụọ 5 million with connection akpa connection ya mechara kwụsị akpa connection akwa ọkụkọ mechara pịashie akpa ọkụkọ ezere ishi don dear people that will mess your life up you are nobody ọ ga-aka mma mmadụ mara klaasị ya dana ịzụ ihe okwu enwere ilulu a na-atụrụ anyị nwe mgbe ibi aledo ashi ogbenye ama onwe ya aja ọcha akpọ ya ogbenye ama onwe ya aja ọcha akpọ ya i don't give a fuck who is giving him information but when you akwena na-agbaga anọda ilulu akwena mmadụ na emeberi mmadụ na-eli mmadụ today let's assume di mmadụ nwụrụ a na-eli mmadụ that day a na-eli mmadụ or before a week a na-eli mmadụ ị ga na-ahụ people a na-agagharị people are not agari everybody are not if you have brain ihe m na-akọwara gị na ị ga-eji ya amụta ihe you will see a lot of people are ya na-adị gị ị gaghị ama nothing will be touching you there people are na-enyere gị aka na-eshi ndị onye ka abịa jide gị aka n'azụ onye ka abịa na-achị gị one nne sorry onye ka edu ugo oche buka oche a na-akọrọ gị akụkọ after the burial everywhere mee gịnị clear akwa unu na kọmentị na-asapọtụ ya o nwere mmadụ o nwere mmadụ em ọ na-enweta information when time come naanị ya ga-anọ a chake after the burial everywhere mee gịnị gbaa gelakpu ụra gị ele anya ile anya four of the house ka ị ga-amata that you are standing alone that ndị ọla bịara pee gị is just temporary unu ihe unu na-eme ya na temporary support temporary support akwụ gị na-aza when time comes mgbe <laughs> ihe ego bịara ka ị ga-amata amịrị many people are with ọ dị ihe ego mgbe nsogbu karịrị gị ị ga-achọ na m agwala gị ihe m na-agba ewu ihe ọbụla ọ na-editelụ ya mee ka ịkwasha na o ji evidence maka echi maka echi ashị nke a sorry nkapị lara ọnya nkapị gbalịa ala ọnya ọgba ya nkapị baa n'ọnya a lọga lọga lọga lọọ ya ọkpa abụla ya if anything happen ya ga-agachapụta by then ọ ga-ama ego ole ka esi furu ya marakwana how many people ya n'azụ we are able to bring out money don't worry ụka m niile today save my video for tomorrow sake let's assume ọ lụgara ọgụ emeghe rice ya alụgo ọgụ lụgo ọgụ ihe niile enweghị ihe gbasara naijiria na-aga for free by then ya spend cha resources ya lụọ ya o oh. dapụta next time he will choose his fight but na ahụ na-eme ya parapara ka nwaanyị bịara ije dị ọhụrụ ụkwụ ka na-eme ya mara mara mara dịka onye azụrụ shi ọhụrụ ihe m na-enye ya na only orụm nwere common sense apụ na nwere tim onye obodo akwa nwere eti maka uru ndị ga-azọ gị akwa ishiri ihe a na-eche na akọ apụta na you take your mouth dey talk am o na you take ashị gịnị dị mkpa abụọ no sorry nna m abụọ lụọ ọgụ na ahịhịa go cry nna m abụọ lụọ ọgụ ahụ na m data inwe na ngabasị ndị mmadụ ga-apụtara gị ihe m ga na na agba pepụl ka ha dụọ gị ọdụ maka echi ka onye ọla achịkwala enwe onye gbara gịnị only the few ones ga-adụ gị ọdụ rekọdụọ ya sevuo ya fụ echi because ha ga-ebutekwa ya na ha gwara gị akpa that they want you and I will keep reminding them to be advising you maka tomorrow sake Did you get me? Ashịpala ma mgbanwụ gị. Good. Ka anyị ga-echa ihe ihe eriri ọnụ ya. how low unu oke Okay. Iji nwanne Ebuka Chinwike. Okay. Kamiri man, ọ ọ na-arụ so iso eri nwanne ya na-eme ministry. Gosi gị biznes. Ị na-anụ ya? Imewela ya onweghị ihe ọ na-arụ. Egide gị na-apụrụvuo na onye a na-arụ ọrụ. ịga mamazi ihe ị ga-ekwu ibido na na-akparị m onye anaghị akparị ya ha decide ya ife chineke with all their family ọ gbasara gị the family decide ya today we go dey pray ihe awụ ọrụ anyị I want to initiate you fully in the house of God. Obasarake. Ina ekula. ị na-akala ịchọpụtakwanụ na na this guy wa an that dati nwere ụmụ ọrụ that dati whenever they need him mgbe enid ihe shiwe ike ya agadi a ga prezent ịchọpụtakwanụ na this guy mgbe an injinia na nwere ebe ọ na-aga direktọ ọnwụ ya gacha ya bata na chọọchị na-ekpe ekpere what will you do because i personally knows that that guy nwere ụmụ ọrụ ya gaa na site enwe nke tawara ọkụ de will call him to come and supervise nke a na-eme nke a na-eme ịchọpụta ị ga-eme gịnị na what will you do ọ bikos ọ na-apụta na acha ụman injinia o lekwa nka lekwa nka ndị na-abịa zayon na-achọ ndị na-anụrụ ha ọrụ that guy na cover all their works he's an engineer a graduate gara skulu gapụta ihe ọ chọrọ the guy need ime commercial to get contract ọ na-anọ n'ahụ ya like this a na-arịọ ya arịọ because gịnị nwanne ya nwoke pevuola ya wee ashi ashi a nwanne gị abaala enwere onye ọsọ nsọ the gift of a man make it way for him and his family the young man almost ndị na-arụ kọntraktị na Zion na-epili di ya weta ụmụ ọrụ ya ịbịa post uwe ya chọwa because kọntraktị na-atagbu ya atagbu kwuo ihe ma o the reason m ji agwa gị ya because ama m <laughs> na onye akpala nwa agụ aka n'ọdụ ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ achịkwala na m agwa gị ihe mmadụ ama karịrị amamihe ya that the young man na-eteki time ha ya ụmụ nga na-arụrụ ya ọrụ mgbe ọ chọrọ isupavise ya supavise ya ya be ya join ya nwanne bikos ọ chọrọ iri spiritual fortified ga decide ya hụ ya asọrị ah, jobless like you naanị ihe ị na-ere akpa rice and mgbe ị na-apụta ihe people ahụhụ na-ahụ ebi na-ere rice when they start calling you jobless how will you feel we high qualified engineer a na-ebeg ya ebeg were contract nka were contract nka kwuokwa ihe ịma maka echi because nke anya unu hụrụ nke na-akọ ebere m na-aba n'anya si ihe na-eme gị agba ha aka ka m lee ka ị biko oge ọrụ m nọ ya family man is spending nothing less than 100 and 200,000 na family with onye economy dị mana onye a ya emechi shop ya ọ bụrụ na ọ nwere shop esogharị nwanne ya asọmụ ife ọ na-erite nkịta ga-esoro onye afọ ukwu ọ nyụrụ anya ọgbọ agbọ ebe nwanne Ebuka Obi ka bụ ejime stop so low to hit post video be more so my last two years ẹ mo praise ye ẹ Ebuka Obi post wey kita. girl watch video even though be more so, have visited adoration ground back to back since mbaka port harcourt and Ebuka Obi ajabe ọ̀nà ọ̀nà àbọ̀ mpẹ́ ọ̀nà ọ̀nà mbaka tún yẹn drop other statement stop using my name in defending nonsense remove my name from it. ọ bụ ihe iche ime mere ife gị pụta kwụsịla m afa anụfere na m ọgụ ese ndọrọ gị ya bụ ihe na-esere fa ebuka obibi ọgụji propaganda na nwa ndị na-achụ ya ha ya mma ntị ndị megasa na-eti oh they will not get you daddy they will not get you aide ebuka obi na ndị zayọn ha kpọkwa mpaka afọ ọzọ ma ọ bụ orukwa mpaka tigwa pikshọ mpaka ma ọ bụ ya bịa ịmụkọ si ekwere ezigbo mpaka bifọ ya bịa pụpụ ya ọzọ ka m wee ige sipụ mkpesa ya ihe a na-echu nkịta akụ mme ka enyere ọgwụ bịa listen to me onye obodo a na akpọga onye dị Ebuka Obi don't need Mbaka o may get Mbaka advantage because Mbaka has fed away Mbaka ka ya gala ihe onye ga-awụ sign of respect and Ebuka Obi will never try that again you onye ha etiri gị you keep embracing the person when ji picho picture eme na werezie ya unu na defend ya na werezie nu picture mbaka to ya and listen to me onye obodo ekwela ọnụ gị dọpụta gị agwashi ihe a na-eche ha na ka abịa marịa ahụ ah chineke onye obodo i just dey visualize your condition amalizila m ndị makwa gị nye gị advice ndị makwa gị nye gị advice don't worry echi m ga-eme vidio gbasara this thing kọrọ na ashanụ let me block this rubbish ndị makwa gị nye gị advice ọ ga-etepụrịkwa etepụrị ọ ga-eti dịkwasịrị ị ga eri me m ana m agwala gị save my video maka echi <laughs> ife a na-eche unu na mhm. unu mekie any wrong move ịfụ na ọ bụrụ na nwe nwere monopoly of police and dss and and and fbi and bbc mhm. mhm. ọ bụrụ na monopoly e, ihe a na-echekwa unu mekie any wrong move so ndị afọ na-akwụ ụgwọ bụ assignment back to work do research ọ ụfụ onye obodo ụcha na arụ ozugbo onye a ga-ahụ onye asafụba ahụ lugodi itire ndọtị iti ahụ bụ eririe ọnụ ị na-akpali ọnụ ka akpa gị when time comes ị na-amarịla ọnụ na ị na eh, chineke god ị na-etiri ọnụ ihe a na-eche gị mee ka emuvu ị gakwara ahụ mbaka eme ka emuvu n'isi gị yoyo <laughs> ono yoyo <laughs> ono hmm. ee ị na-etule ọnụ o ị na-etule ọnụ tụọ okwu ọnụ ka ha tụọ ọnụ ka ha nwaanyị chashiba na ya na-agba ọbara ka ya ha na ya na-agba ọbara ka ya ha tụọ ọnụ ka ya ha keep telling you the truth. Jee paa! <laughs> na onye ọbụla deceive oge between any false narrative eh, eh, the worst thing ọ eh, <laughs> itigiri too much echekwa m na ịma itigiri too much onye obodo itigiri too much itigiri too much hmm. <laughs> itigiri too much and this thing will cost you a lot mark my words today ị ga-echeta ihe ngwara gị you will start from the beginning in all angle shikwa na m agwa gị shikwa na m agwa gị guys agarugo onye obodo ihunachi niile tọrọ ma abịa with facts bịa gbugharụ gị ahịa iwe onye ashị onye obodo chilas oge ihe nwere ọ. but eziokwu aga m eji eziokwu destroy action but kwa nkwadobe are you really ready for the another ana m na ụlọ ishi na ụlọ ụlọ nnachi ada ụlọche akwa gị kpuru na ị na-eche na ọka ime move ka ị mara na ọnwụ naanị ụlọ nwere monopoli of police na onye obodo gbapụ ọbara ka ha o <laughs> guys see you guys